wakati tagwatife mwanne mulege wabonye emerike yona wabonye emerike oyi ịtọ dị n'ilo ọ bụ na-eto ga ife ndị ọzọ dị ebe a ọgwụ abụọ ya na-abịa mba chineke kedu ụdị ekwensị bụkwa n'ife a biko nụnụ ọ bụrụ na ị na-eme etu eh, a okwu anọ na-ese ifuru etu isi ife bịa ka naba draiva ga-ebupụ nkịta ah. Chuka Chuka kedu ife kpatakwanụ nka a gịnị batakwanụ gị n'isi Chuka ọkwa just last week ka na-ayọ m si m bịa gị kezi nke m na-achụzi maji chuka ụka onwe ife gị Chuka biko na ọ bụ na enwe ife mmee gị mụ ya alụzi m biko nne m aka m gwa ịma na draiva m nwunye m nwa imere n'ọla iwere ọkada pụọ jọnshọn enwere ebe na-eje adị na-eje ebe ọ bụ na ị ga-agwa m ife nne gị ị ga-agwa m ụtọ enwere ebe na ya mụọ ka ị na-anyịsịrị m ọsọ nsị gị pụọ be m esi m na ime apụ ọgwụ ife nwachukwu biko n'ọgwa nwunye gị ọ bụ Ifeyinwa. Ifeyinwa ego nwa bụ nwa mụnwa Ifeyinwa anụ gaba ngwa gwagwa bịa ka ịpụa bịa ka ị na achọkwa m ichere n'eche o draiva na eme ọkara oh, kekasị anakwanụ Chuka biko zie nụ Chuka Chuka biko megozi m ntị biko 뭐해? 어, 언니 너, 언니 너, 어, 언니 어디 거? boy. Okay boy. Na ben, une fuse. Be fumu da çukuru biko ani. Une fuse. Biko biko. Ha? E mu kubo yenu. Çukuru. Okay boy. Ne me gine ba? Nan anotoge maka ne bana ne chegi. Obasara. asị m abịa rịọ biko ji m chukwu rịọ gị gbaghara m jọọ m niile ma otu m chukwu n'ụlọ m otu ahụ na anything mere gị biko just maka chukwu amaka ọbara dị n'ekiti ya gbaghara ichedo ọbara nne na ọbara nna wee chụpụ nwanne ya n'ime abalị chụpụ nwa na-akwụgharị ka ozu akwa akwa na-akwụgharị ime abalị izira mma ha bụ ofu nna ofu nna o metụghụla ị na-akwa m aka anwabichala mmanwụ na ebe na-akwapụ mbe gị nkịtị ebere ka m nabata gị ọmụme m biko leghara ngwa oke bụ ọ bụrụ nọ mgbe ekere ụwa edere baịbụl ka a mụrụ m n'anya anya ka bụ kenan na ebel mụrụ ụmụ ya bụ ebel eburu ken maka ịjọka ejụrụ njọ ka ndị ikwu nna anyị na-enwego njọrọ e njọ ofu njọ ya ka eji tụgide gị ebili jee njọrọ ka njọ tụrụ ụtụ jebe wọrọ igbo imekwụsị asụ igbo onwekwụsị ihe mmemme ije wọrị ịgba e, e, e, bọị bọị ịgbacha agbacha bụ ego ọ ga-agbalata ihe niile na-eme tinyere aka bụ njọ njọ ịjọkwu njọ na-eme jọrọ njọ mana na ya atụfu otu abalị ka ka njejebe ọrụ n'ọrụ ọrụ abalị abịara ka anyị ji egbu ozu abịara ka anyị ji mkpa ada ama mma ka ọ ghara isere mma anyị maka eji mee egwugwe ọ bụghịkwa bọtụlụ nne dị ebe a ka mmanya dị ọgwụ ndị fuelu dị nwee ndị gas na kerozin maka izuoro nkwụ enwe kerozin ugbu n'onwe ya na-abụ mgba feba move nne ka gị na na Gana must get meu kuno shi. Oye da kare. na eh, eh, nkwọ nkwọ aka bụ ụka eh. ọ dị maka ndị Good afternoon. Adị m adịdị. Gị nwa bụ onye asị na-achọ m. Yes ọ m na-achọ Ọ dịkwa mma. Abụ m onye ụmụọta. Bụ mana nne m bụ onye mba nọ. Eziokwu. nọ nwanne m kedu onye mụ ịnụ ụmụụta abụ nwa James Nwagede James nwanne ọbeka ekwere m anya nọ nwanne m amalụ m ọbeka nna nna anyị amalụ m ya ọfụma amalụ m ya onye eziokwu amalụ m ya onye na-edozi obodo onye na-eme n'obodo na-aga n'iru Imena Na kedu nke nke m emele? Ede. Eh, n'akụkọ gị. Otu enyere ndị mmadụ aka na otu emezi obodo. Mbịa ka m bịa maka ihe m dị na ndụ. Ọ mmadụ nwụrụ anwụ da mmadụ na-adị ata ụdị m na-atasa. And ga obi ọ ga m ka e were gbanwee ndụ m ka m ghọzie mmadụ na-emekwa otu ụmụ ibe m si na-eme anya m ji sima bịa chụna gị ma ọ dị enyemaka m nwere ike ịnata n'ebe nọ ana ụmụaka na-agba mbọ na ebe ị na-esi anya si ka ịlụta nwanne nwoke mana nwanne nwoke bụ filantropist na-enyela ọtụtụ mmadụ aka especially ndị obele mmadụ na-enye scholarship onwere ife na emefọrụrụ ee eh, ibundo na oge ụfọdụ imesịa ndị akụbulu idebia obulu akụba ọbịa mana nsogbu abịrị anụgo m ife ikwu eh, dịka ntụ nsi kọwa na mbụ ama alụmdebe unu ọfụma ọfụma ya laik inye aka ma ọgwụkwọ na igbo onye eziokwu ị ga-enwe ohere echi ọdịma ka ịfụ na mgbede echi mgbede echi fedịka ebe elekere anọ m ga-abatago ofufe ya emelụ mbụ ị ga-akọwalụ nna ya obe ka gwa ya si ya na akụlụ afọ ọ na-etere m ebe anyị na-akpa akụlụ bụ nkwu enu kalaka ya bunye ya ọkalite otu ka ibutelụ m ọgwa ya ọgwa ya ego ọnụ ọ eh, oke a na-agbụgbọ bọyị kwa arọ ah, ị bịaba iweta ebe ndị Igbo na-akpọ kọrikulum gị ya bụ ife mmụta na ife Igbo na jebe m ndị mmadụ ibe bụ kọrikulum ife ịmụta ife iji ife ikike ife ka o nwekwa mmadụ ebe vamos é, lá, vamos lá. É, pega! Vamos lá. Dê uhum. eh. não música, cara. não Chuka nna m chụpụrụ gị não maka nwaanyị não papa Chuka chụpụ não não ekpatara m ife na-ekwu chuka bụ omeka nna ya mụnwa ji aka m ya zụcha ọfụma onwe natara ka ọ ga-esi n'ọkata rapụ nwaanyị o ji gba akwụkwọ dị n'ụka wee jee ịchọ nwaanyị ọzọ amaghị m chuka na ụdị ahụ papa ọ dị gị ka nna sị elegasị chuka ga-ebe nwunye ngwa ka anyị kpọọ ya na fon ka anyị kpọọ ya na fon papa ka ijiri ntị gị wee nụ okwu n'ahịa ọgọdọ n'ahịa na fon ka m kpọọ ya nụ I got them back. Why? 주가 주주이가고 고놈비고 오 주주이가 나고 가고 게 어디에 비야 뭐노 뭐노 마가네 안지 다 papa nne ya ọ kọbago ọ na-akọ ịbụ na ụdị ekwensu bụ ya akwa ndị mmadụ adịghị ama mgbe eji akpọ mmadụ na fon onye bụ ya omenkọ ka ekwu dị nganga ha dị nha ịnọzi omenkọ kiwdo waɗi haaɓe kono duki ñaama kono mbaɗa si on pam hokko ɓe ko o o yaɓnoji fenayaɓnoji kam ɓoyo se mone foji mais hokko bagum hokko bagum Didi ike m eziokwu ike m ihe ahụ omenụka ọzọkwa papa ọ nna gị chuka chuka eh. ogbu omenụkọ ezigbo obodo akpọ papa anọ m na nzukọ anọ m na nzukọ eh? akpọzina m anọ m na nzukọ mmecha ka mkpọchie gị azụ biko papa gịnị ka ọ sị na na nzukọ na anyị ga-akpọchi azụ papa enwero na nzukọ ọbụla Chuka nọ enwero na nzukọ nọ Chuka mana enwere ebe ọzọ m ga-abịa na-abụrụ ebe a ọ mana nna abịa ikpe ya papa ga anyị onye ọzọ ife anyị na-akọdo Chuka ga-ebe ngwụrụ ihe anyị na-ekwu ka anyị kpọọ ya ọzọ papa enwere na nzukọ ọnọ ka anyị ya kpọọ Oh, Juju bigo bigo eh, bigo carosa. Oh. Eh. <laughs> Tu choca sofá e caiu com Nakuya kwa bagokwa. na anyị kwalụ amakọ na ịmanya alụ ka ị na-ada na oge emere ka ọzọkwa bịa nwoke a ihe alụdị ihe ọ nwere ihe ọzọ ihe eji nwụrụ taịm gị wee mee ka ihe ọ gwara gị na ọ na nzukọ n'azụ ka gbanyụọ fon na agbanyụọ ya iwepụta batrị tupu ya na river Niger kedu ụdị bụ ya biko cheka anyị na ndị China na-alụzi alụ na gịnị ka n'ọzọ jee kwadobe anyị ga-eje Abuja nsogbu dị jee kwadobe chuka ngwa m onye jere m ndị omume eji ego nye nwaanyị nwaanyị ma agbara olu ya ọ onye bara mba ofe obenụkọ akụ eze a na-agbara onye ana m Abuja bụ na ngwazi anyị echegwe eme iche alụ ife niile anyị na-abịa ya ọnụ ịchọ igwe ọgụ anyị nebakwana ya anya n'ime anya were anya ọgaranya ji afụ ụzọ wee fụ na n'ezie n'ezie na ịchọ ka ị bụrụ mmadụ ehm, mma akọwatala ife kwesịrị ịma ka ọ wee baala uru maka ifi gịnị ọ bụ na mmadụ agbaka mbọ ka o ji akpata ego ihe adị kọnekted onye ka m ji nesi anya sị ka m nyere ya aka maka amalụ m nna gị dịka onye eziokwu wee fụị na ịchọ ka ị e mmadụ na ife anyị ga-eme bụ mbele ife o nwere ka esi egbubisie ife ọ dịrị mfe imebe ife ị ga-adaba ị ga-adakpụbeghị dị anwụrụ onye m kwụrụ bịanụ ka m jụna kemgbe ị ga-akọwara m otu m ga-esi mee ya ka ọ dị mfe hmm. ọ dị mma na egbula oge maka ịnwa gị ma agwa ya azụ nwanne anyị na-eme biznes bara ụba tụtụ biznesis anyị na-eme o nwere mgbe ọ na-adịla anyị ka anyị gbalie chọk ma ọ bụ sawdust ma ọ bụ e, kedu ebe a na-akpụ ya bụ milk ma ọ bụ ọdara wọta tinye n'ime kapsụl bupụ ya n'afịa ọ bụrụ ngwa afịa abụbụ ya bụ katakata katakata digidigidigi ego adagbuo yi ego abụrụ onye uke oge ụfọdụ anyị na-agbapụ ọsọ na india gbapụ ọsọ na china olu ụmụ moto parts anyị nọ mee ya fọdụ below standard na-agbanyeghị na onwe ike agbapụ moto ọsọ taya agba ma ọ bụ bo e, joint etirie onye na-anwụnya nwa ma na-egogo ngwa afịa anyị ụzọ a bụ ụzọ dị mfe anyị si ebubata ego bụrụ mmadụ anyị niile ịkpata ego mana de polis kwena ha ga-ejide onye ọwụ <laughs> ọ bụ ebe okwu dị iyi esi onwe kpọkpọkpọkpọ sida onwe isisi onwe ntụ ịkwụrụ ga bụ akwa akwụrụ ana-eshi mmadụ eshi dị awụnụ m anụ ọwa anụ ka na na-esi. oke chukwu ikwe na nke anyị ji bụrụ obere nwa isi ya bụrụ na egburie ite na ite nọ mgbe oge nke ahụ nnene ọ bụ na ịchakegwe akpọba gị kpọrọ ije ebe ya esi esise ntụ ekwuru ekeresu mana mma agwakwaghị na ibe na amadị ọkwa izu hmm? ife na-eme alụrụ ovela na ife ihe emetedebe bụ ịkwado onwe ya ọfụma nabata chee chemie ime ọkwa ịghọta na m ịbịa ọkpọcha nga ebe ya esi esi de mana iwe onye isi ụka ụkwara onye na-achị eh? achị hmm. eh, n'obodo anyị ndị mmadụ ama na ndụ akị na-ebi okechukwu ngwa ife na amara onye nwe ego onwe ife niile ọ bụrụ na ị nwere ego ịdị ka onye nwa nwa pịị nwụtọsịa nwụtọsịa maka ifi gịnị na mgbe ị kpatala ego ị nwee ife ọbụla ị ga-enwe otu ị ga-enwe ọyị ịga obodo ga-ama onye ịbụ bụ na nke ụlọụka ụka anyị na egbu ịkpata ego ịlụ n'iru ụka inye ndị ụlọụka ụka ego echie nit nwere isi oche ee ife n'ụlọ n'elu ụlọ ụka inwe ike lụọ alfa katidral n'agbanyeghị nke a dịka ya nwere ike ọ bụ na obodo ka ị na-elekọta bụ na eze na-achị achị amara achị ị chọọ ichi ma na ị chọrọ ichi tinye onye ya chi e, ego na-ekwu ego ji ọlụ ụfọdụ si na akụ na-ebi okwu ife na-eme ka ịghọta bụ na kpata ego kpata ego ntụ aka ọ dị chọọ na ụbalata nwaanyị ife ọbụla ị chọọ ime ya ego mana obi ya esi ike maka oge ụfọdụ ife gbasara ego a n'ụzọ nke gị nwa ya esi nwunye abụrụ nke ya apụ ya ọbara ana ike ọbụla ọbara onye nke a sị nkịta gị weta isi mmadụ ka e wee bụrụ ọgaranya ya eme nkwụ ya mba na chineke kwere onye ka njisi n'ihi ya na iwe iche ọfụma ichechasịa wee dị mma na ịchọ eme ndị ọgaranya nwa nwanne nwoke ka ewu dị mma ịkpata ego ya ihe eche n'obi kịta wụ ihe ibu n'obi biko achọzi m aka mmụta ma na dana m gburu mmadụ ma wofu ọbara ịfụna n'ife na-ekwu ị ga-anaba ọkakwa mmadụ ị ga-anaba achọrọ m inwe ego achọrọ m inwe ego ma ị chọrọ ime ife ndị na-enwe ego na wee bụrụ mmadụ jebe ikorobịa ọfụma ọchọ ka o gbutọsịa ndị gburu ozu <laughs> Me debo yege. Oh, where can I go? Ogene oh, wanga. Asala mota asa, asala mota asa. Hey. Okay, do you know? Can you use it like that? Where's the mota? Aga, where's the mota? How much, sir? àwọn náà wọ́n jẹ. wọ́n lọ sọ ọ̀gá ọ̀gá bíá bíá bíá ọ̀gá náà gbọ́ gbọ́ Tony. okay boy ọ̀gá si China igwe ndị China. chichi. keyo mgbe ị na-akpakasị ọnụ ijide chenji na akpa ebe ọbụla iji ị na-eko elu ka rice ugbo asa ifiko n'ebe ọla ndị ị na-esa moto ị na-esozi toni tonigwe ego ndị iji ego ego bara uru bịa iji iziche na a na-eme ego na fine boy ị na-eko elu ikochego na ibu ebe o koteghị na ifili ibuli ebu na china nwere onye gị na onye ori azụ mee ka ị paakị gwa nga agwa big boy abụrụ na ọ bụrụ ka ịra ọ bụrụ by height or content ị ga-adị ekwu okwu sazienụ m moto ka esa nwa moto anyway chichi ịma na ị ga-eso dụkwa n'onye katọrọ ogologo ma onye uh, mụ na ije soro ọ ka dị mma ihe na-eme nwoke bụ ego o ji n'akpa dashi anya na nwoke ọ na nga biko ihe idile ego jide ya gwa nke ọ bụrụ ire emeli ọnụ ịsa moto ka ọ la nze ka anyị meghalịa anyị meghalịa dugbe ha bụrụ n'ọnụ Woman, woman, won't drink alcohol. capital b n'ukwu efi zonara o nwere ebe dị na mmụọ na ọganigwe chief ekwe na abịa abụrụ the same sound mhm. gata akpata m ego ọ dị n'arụ mana m nwere ego mkpata wee tụnyela ego inwe ọ ya dịka iji ụlọ tụele ọnwụ ịbatakwa ụdị ọzọ chief achọ m ede ka ede ifuru na um, kịta ka ịbịa maka ibi na amụrụ m na-enwe ife ndị a dum wee solu n'ofu onye si ebuso m agha si azọsa m nzọ ndọrọ ndọrọ ọchịchị onye ga-abụ onye isi ndị afịa anyị ọma na-enwe ife ndị a kedu ife ịkpọ ya kịta kwụlụ ndọrọ ndọrọ ndọrọ ndọrọ a na-adọ a na-adọ nekwa maka ngwa gị ọ bụghịkwa onye ọbụla na-azọ prezidenti bụ prezidenti ka ọ na-azọ ụfọdụ na-azọ minista <laughs> ụfọdụ dg ụfọdụ na-azọ etu ụfọdụ ndị na-azọ gọvanọ ụfọdụ bụ kọmishọna gọvanọ azọ ụfọdụ pa ụfọdụ ezekutiv asistantị na-azọ mana onye ọbụla na mama na posta onye kpatara onye ọbụla ji ebi posta ka bịa gbuo ya ka ọ daa maka na nke a dịkwakwa egwu kedu ife bụ isiokwu ị na-ekwu na ịchọzi ịkọntinu ndọrọ ndọrọ ọchịchị a ị na-ekwu na ịchọzi ịdọ ndọrọ ndọrọ ọchịchị etu anyị kwuo ka ọ dị gbam kedu ife anyị nọ na-ekwu um, eh, ọ dị mma anụgwe m ife ikwu maka njụ anyị ọ dị ka ego ole ka ị chọọ ego ole ka mma ma adọwele n'ụlọ akụ ka itibere m mgbe ozugbo ozugbo m maka ya ma na ebe m ka ị ya nọ maka ibi na onye bụ igu ka ewu na-eso ego one ka ị ya achọ ka m dọwere ya ka anyị gaba agaba maka anyị ejebegokwa chief okwu ya amaka kwọ okwu ya amaka mana maka ife anyị kwu kịta ka m ji maka ya wee bịa ọ ga-amasị m na edogbu m ego mana m na onwe m ga-achọ ka m na-adọgbunye ndị mmadụ ego <laughs> maka na ego ndọgbunye adị asọmpi. achọrọ m ka m nwekwuo nke m sịra ịdọgbunye m dọgbunyekwa m dọgbunyekwa m onwe ka ọ dị achọrọ ndị na-adọgbunye ndị mmadụ ka m soro dọgbunyebe hmm. ego inwe na-esi isi inwe nkịrịnka ego chief achọ m ịdị ka gị maka na ịdọgbu ime ego kịta ọ dị ka ịtụchaghị m azụ ọ kara mma na ekụziri m etu esi akụta azụ ka m ife ọ bụla ime wee nweta ụdị ego anyị nwee ịgwa m ya mmekwu ya enweghị m nkirikiri ego etinwe m enweghị m ike chenjizi afa m echenjie m afa from chuchu gburu ozu zaoza chuchu dọgbunyela ego <laughs> chuchu ndọgbunye ọrụ ndọgbunye ọ dị mma ọ bụ ma ndọgbunye na-eyi emesịa zaba ndọgbunye dịka ndị zikwu alaike m um, ebumnobi mana ma ajụ ya ajụjụ a chuka obi akakwọ ya nkatọ a sị gị obi akakwọrọ gị Nkagwo chief nke ịtọ ka mma jụ ya obi akakwọị ime ife dị na ya ya eme ngwo nkatọsị ịfụrụfụ na ndị be anyị na-ekwu okwu si na isi ya ebu ogidi ya ebu ogidi nke a na-ebu na ogidi ogiri ogidi ogidi agbakọpụ ya onu maka ife gịnị ịnafe ekwu okwu ịkụ azụ ịkụta azụ eme nke mara na ife dị na ịkụ azụ siri ike maka ife na ụfọdụ ya eji ụgbọ epe epe baa na orimiri ma ekpele mmiri kụọ azụ ụfọdụ ewere ukpo nke ịmaala eji idide na ka o si n'inike na inike pụrụ n'ọnụnụ mmiri kụta azụ mana ma ajụ anya na ibu ụgbọ epe epe wee ba na orimiri ụgbọ ekpue maka ndụ ya mkpa ife oyi n'okwu bụ maka agba um, iri um, n'okwu ehe ka anyị n'ọnụ n'ụtụtụ ụbọchị afọ elekere itoolu kpọmkwem ụgbọ ebe ọsịbụla afọ elekere itoolu n'ụtụtụ ụtụtụ mgbe anyị mma anyị so Chichi keyo mgbe ị na-akpakasị ọnụ ijide chenji na akpa ebe ọbụla iji na-eko eli ka rice ugbo ọsa ifukona ebe ọla ndị na samoto ị na-esozi toni toni gwere ego mgbe iji ego ego bara uru bịa iji na a na-eme ego na fine boy ị na-eko elu ikochego na ibu ebe o koteghị na ifiri ibuli ebu na china mana elu gị na onye ori azụ mee ka ị paakị agwa nga agwa big boy abụrụla m ọ bụrụ ọ bụrụ by height All content ị ga-adị ekwu okwu saziere m moto ka esa nwa moto anyway as a friend anyway ama na ị nitere ego a nnekwu ọya ụgwọ Ọ Ọgachide good afternoon. Oh, ọ oh, boy. Ọgachide kpebigo m. ya na ikpebigola onwe ya na ịchọzi ichi ya tazụ. ga-abịazi. onye nkịta ka ikwu ife dịka nwa mmadụ ihe, ekwu ọ dị mmadụ ma eche ee ozugbo ozugbo oke ọchịchọ na-egbu mmadụ o oke ọchịchọ bụ ajọ oke ọchịchọ na-eri isi mmadụ o oke ọchịchọ bụ ajọ nwanne m n'ezi anya bụ onye mmeri ike ya ọ onye ozi ọma si n'ụwa bụ ife efu ụwa bụ onye ike ya ọ a sị mfa na onye jụ na ọya agasi ike ọcha n'ụzọ na ndị ọ dị ọsịsọ ebe m vue onye ka eji nwe overtaking mmụọ ka ịbụ na-ekwu a na-agwa ụmụazị na ozi iyi esofa asị na ọcha akaba mma mana nsogbu adịrị na ife ọya abụ ka ọ um, kedu maka ịchụkasị nwe gburu ozu ama na gị akwadosigo chief ọka m obi ka ya obi okwu ọgwụgo um, kedu ife gbasara ịchụ aja eze nwaanyị kedu enwego m mmadụ onye m ga-enye eze nwaanyị ee eji m aka na onye nweta bụkwa onye ịfụnanya nke ukwuu maka na eze nwaanyị ara m akụndo nnukwu ịkpọta anya mma na afọ n'anya ka njọ ya ikpọ nwunye nwunye nkwa afọ nwunye nna ya onye nna agwa ya ife a ọ na-eri m n'obi nyesia ya ma ma anọzikwa ọfụ ndụ maka na etu nsi fụ ya n'anya afụ m ya n'anya mfụgbu nya ife mfụ ya n'anya tu ekere ya kịta ka ihe m weta ka akpa m wee ju ife wee mebe nwere nye eze nwaanyị were nye ma nwee nwute a kịta ka ihe afụba ego fụ ego na uju na ọya ebu nkwọ ya ejide ego mee gị enye nke izi a kedu ihe eji <laughs> nsogbu adịrị ebe ọ si ntụgharị ahịa ejebe ah, ka anyị nwere ije

kwanyere onwe gị ugwu biko biko onye eh? ala bụ nwanne mmadụ chief eweliwe eh, ọ ga-akakwa ma nịpụrụ onye onye ara ọwụ m onye onye ara achọkwara m inyere ya ka dịka ife m na anyị na-akpa n'ime ụlọ eh? unu ncha bụrụ mmadụ unu kwuru ebe ekwuru chief azọ chief azọgo gị na chief bụ ife zọ gị ka m gwa gị emesịa ị bịa ije na shop shopping complex gị buru ngwongwo gị mmanwụ ịma na akpọchiri ngwongwo elu ọkwụ ụgwọ jiri ọwa naira imene imene obi jụrụ na ebigo m ọ dị mma ama na-ekwadosigo kedu maka onye weta ị ga-eji chụọ aja makwali ọfụma kwa onye ịfụnanya nwoke ọchịcha na-egbu mmadụ o nwoke ọchịcha bụ ajọ ifenu chayi oke ọchịchọ na-eri isi o oke ọchịchọ bụ ajọ ife nwanne m n'ezi anya na onye mere ike ya na ụwa bụ onye mere ike ya ọ nabanụ ụwa bụ onye mere yona ya na onye ozi ọma si n'ụwa bụ ife efu Akwụkwọ nsọ ndị ụka sị na ihe ọbụla oji n'ihi nwụti ya mana taa ma m agwa ụnụ na ihe ọbụla nọ na eze nwanyị ma ọ ga-enye ụnụ ya mmanụ mana ụnụ ga-eweta mmụọ onye ụnụ n'anya karịsịa maọbụ nwanne gị maọbụ ọbara gị ụjọ atụ n'ụlọ ihe anyị na-eme ebe a dị mfe dị were were so unu enwere ụjọ m ga-enye gị ihe ị ga-etinye ya na mmanya ọ mụọ ya mụọ ya bịa ebe a uruzie aba na atọ duzie na mmadụ bata ebe a ma gekwa ntị ka ndị ọ na-aka na ntị ya na iduru ya bịa ebe a na aba na atọ ihe rụziri e iji buru ya maka na mmụọ gị ga-ewere ọnọdụ onye ahụ n'ihu ezemaka ka m gwakwa ụnụ ọzọ eze nwaanyị enweghị ndidi o ji echi onye ọbụla na aghọtaghị m na-ekwu ife nchọ bụ awa atọ abana atọ erika <laughs> Perdão. dị adalaka ka esi kwaa ya ịma nigerian print ihe na-ewu na kekwa ihe ịhụ na style ka ọ bụrụ nnọọ na ị gwatara m okwu n'ụtụtụ a nne m bakwa ụkwa akụcha lestaịlụ gị lekọs ju gị n'ahụ ụmụ onye nwere arụ ọ na-ebu ọrụ mgbakịbọ junior my love how were you feeling this morning my stomach is still aching me mommy the stomach is still aching you don't worry honey i'll give you some antibiotics eh? Okay, mommy. Mm -hmm. Say hi to Auntie Adeze. Good morning, Auntie. Nna, kedu ka ị mere? <laughs> nke ọ gbaziri m nkịtị na-agwa m na nwa anaghị anụ Igbo adaeze ah, ah, ụmụaka ugbo onye ọbụla na-asụcha Igbo adị ma nwa ma amụrụ ya na Los Angeles California ọnwa ọba maka ọgwụ ah, Amerịka ka o si na ile ha ị ga-amakwa na-ajụ ajabọta ụhọ m ga-akụziri Igbo gị nwa m nwere ya na Amerịka na California na anụ Igbo ọfụma ọfụma ma ya nwee mụziri ebe anwa adịghị mma ịnụ Igbo ma ọ sụọ Igbo ada m ga-asụrụ nwa m igbo na amerịka ebe ahụ enwe ndị na-asụ igbo onwe ndị na-akụzi igbo nwa m ihe nnechi ugbu a o ruhala 15 years pịa m ya amerịka n'ebe ahụ n'ebe ka anyị na-ekpo ọkụ nepa mmiri ihe ọlụ nne nwa m hmm? gịnị kpatara na ndị igbo anyị anaghị asụ igbo ilu na ala ndị hausa ala ndị yoruba asụ ha ka ha na-asụ ugbu a dị n'ala igbo anụnwa ma ndị na-ele plantain ma ndị na-ere ose ha sụrụ oyibo gị ebe a ha sụrụ oyibo gị ebe ọ na-ewute m karịa nke m dị iche ọkwa ji ahụ ka ọ ada hapụ ihe dara moto baa na moto my love going to the room i'll see you very soon eh? okay. isi na mmadụ na-anụ amara asị igbo ọ bụ ihe ọjọọ ka ọ bụ kụzibekwara nwa igbo ka ọ mụta igbo iruo na skuul ọkwa akụzi họọ ingilishi akụzie mas ndị na-akụzi igbo taa a na-achọkwa ha achọ ka m gwakwa gị ọkwa ọrụ gị ka ọ bụ ịkụziri nwatakịrị otu esi asụ igbo adaeze ka m gwa gị ịma ọ maka ịnọ ebe a chekene ka ọ ga-adị na ọ bụrụ na ezinụlọ ndị igbo niile na-asụ igbo tata ọ ga-abụ ezigbo ihe ọṅụ ọ ga-enye aka ka asụsụ igbo ghara ịnwụ ọ gwakwana ka ọ ha m n'ọnụ o igbo nụkwa na ọnụ m o biko gwa m ihe ga-ahụ ka m nye gị mmanya ka ihe ka m mkpa ka nwatakịrị a mụta asụsụ igbo tata echi ee achọghị m mmanya enye na <laughs> agbagibo ẹ eh, ọkọifọ àbí ẹdẹ yẹ chuchu intercontinental pedicure manicure ọnụ <laughs> cure and leg cure maka a ga na-eme ọnụ. ịbụrụ ya biznes. mụnụ nnukwu biznes ọ ga-abụ mụtụgo adịghị dịka 400 and one state align na up ajọ ka ebe a na-eje ụmụ ya sị anyị na-eje na nke chuchu. <laughs> Oh. wubidal omelugaku onokwemudiyai ndikemuisocho omelugaku chief anonya omunibe omenuko mugaku uko lichibulozi onye kwa na-akụ ụkọ anọkwa haị ama mmepụta ndị mmadụ ama enye mmadụ efe go enjoy ya chọọ ije ka ibe ka ọlụ a ọ dị egwu ọ dị egwu mhm. nwanụ mpama nwa papa na ya onye bụ nwa nwa nwa nwa nwoke nwa ebe ọzọ onye ifela ahụ ele so ịbịala ebe ọzọ afta ihe niile m mechaa gị ị ka nwee the gods ịbịakwa ọzọ ọkwa gị gịnị ka ime hmm. gịnị ka ime akwụna onye bụ gị jee chọọ ọnụ di gị chọọ ọnụ di gị onye bụ di gị ifele eme chọọ di gị akwụna akwụna ifele eme agadi nwoke a nụọ for five minutes ka m gbakwa gụọ nna di m onye nwere ịkpọta ka ọ bịa zọọ gị omenụ omenụ onye ifele omego onye ifele eme onye ka ị na-akpagara nwoke 5 minutes mụnwa eh? chike chikwa anya gị ọkwa ịma na ifela adịghị eme gị ọkwa ịma na akwụ na-ejide gị wee gwogide gị wee gwogide gị kpọdo gị isi n'ala ifela ada emekwanụ gị chukwu ọnụ ọnụ wee ili sasibo ogboroge ifele be gwe di choka egwe esu ọpa ni ìyàwó ìyàwó egwe esu akara chọpidi ndị egwe esu ndị nwụrụ ọkwa gị ọsụgokwara ọsụgokwara ihe akpazụ ọkwana ikwu unu unu na-eche akwụna ụmụ ekwe esu na-ekwefa Chuka! Chuka! Ihe ekwe! ka mgbe je fa mu ụmụ anụ ọfịa ndị ala bịarụnụ ka anyị zawa n'ụlọ anyị na-azọcha ụchụ ịmakwadị problem kịta ịmapa mgba bọọlụ pepe na papa 5 minutes okongwu ọ dịkwa ka ọnwụnwe jekwa ọ dịkwa ya ịnụkwa <laughs> ndị bọọlụ ọ bụrụ n'ime dron sai this gate man sai ọga afọ m omenụkọ na madam haji nwe ọsọ wee na-ahapụ na gate sị ka m bịa mama okwu ya mee ka m enye gị infọmeshọn ihe mere o kedu ebe onye ha gate mgbe ha better, better in the first place ọ sarị ifu nwoke bido merie ife bido merie ife ime na-atụ mma atụ nkịta achọrọ m ịgbagbu mpa ma ma fes ka mma na-ejizi gị ọga infọmeshọn ka m bịakwa infọmeshọn infọmeshọn gị information, eh, ka m bịa ka nye gị information, na ajị nwe nwa ọzọ Genesis ọpụpụ Leviticus ọnụ ọgụgụ dị Joshua nwoke Baịbụl Samuel mbụ na Samuel abụọ kọkụ alụmegbe aka mgbe alo me mɔlie mu hei tsuga ŋu amewo tsuga ŋu amewo tsuga eso le dziku banyɔvia mo yiri ve alo me lo mo alo me Allo Melomo, allo Melomo. Na diọkpara m njem ọnụ ebulu ọgọ ma ọbịa. Diọkpara m njem ọnụ ebulu ọgọ ma ọbịa. Hai! Ọ bụ mmadụ mere go, ọ bụ mmụọ mere go. Chai! Olisa bi n'igwe. biko gbolu m ọgụdo n'igwe gbolu m ọgụdo I ah, mean, baby, you. Cheers. Cheers. Cheers. Mimi, Mimi. Mimi. Nangu, nangu. Bruda bịa n'abalị a eh? Hey! I'm ga-eme. Amịkwa kaka. Amịkwa kaka. chike manya ya manya manya ya manya manya ya manya ọ na-atọkarị mm, chelugudu chelugudu mkpọ ya mkpọ ya chelugudu chuchu achọrọ m ije afọ ị nọ na m ime n'isi m yọtọgo ma mbọ m ife niile mmeme ị nwere nsogbu ọkwa afịa na-aṅụ nkwụ nwa nkwụ ịṅụpụ nkwụ amara ka anyị na-eme mimisko kịta ka ị bịa mmemme m ịdị egwu ịdị egwu mmemme Exactamente. Mimik, mimik, ịchụ ime. Echesu sumo nkịta, ọ nụkwa ka ọ dị. Dị ihe ọkwa m. Eze na-egbu m, eze na-egbu. Na Chuchukwu ihe nwoke e a na-anọ na jọnshọn ne m ya taa nwoke ego ọbụla oburu ngwongwo ọpakchie ụzọ oburu ngwongwo ọpakchie ụzọ mụ na-agwa gị honestly ga-amụ ah, oh. <laughs> nwa <laughs> don't worry onye ọbụla ị chọọ ọmụmụ oke ọchịchọ na-egbu mmadụ o oke ọchịchọ bụ achị fenụ all the business na-emove emove kịta na wụ anyị tinye eh? aka na ndị anyị chenjere obinna akwụma na ịdị ofu enyi m nwere n'obodo a n'ogbe anyị ne hmm? aga m ahụkwa ọma m gharịkọtara gị ɔwɔ yɛ putara no kitakita ɔwɔ business putara no n'ewu i need hi pɛnkɔ i need hi mmadụ ọrụ ma ị gaa ọrụ anya sọ ọrụ ehi anything anya need hi mewu iti ego ya sọ. gwanụ business ọ. ọ bụ ego. ọrụ ribo ya ka so tori aba ori ka so tori ma ba ya riba si ẹsẹ bi ba dun n'aka ka wuli si ama si ka si aba. bia. nwaanyị ụjọ ji karịa gị n'isi abụ mana kemgbe ị nwanne m nwaanyị bụ kana faso taya bụ na mụ na gị ahụghị gị ihu m taa egwe ekwe m okwu oge obina biko biko biko ndị familiz anyị ndị homiz anyị anya na-eti ya biko anya na-eti ya ka anyị na-agwa ọgwụ ego lee ịmanya ọgwụ ego ga-eme gị ofu aka ofu ụkwụ maketi ya remove me. nanu dọọdu dọọdu ma kọ wele keke wọta ẹ na n kọ wàhálà kẹ na kí bẹ wọta ṣe ẹ bá nọ gimatọ yìí nyere mu idea business a yẹ nyọ ọsẹ ọwọ yẹ ọwọ chief ọwọ oh, night na church ṣe tí ì jaare jaare bọ tí ì jaare nabata jesus jesus ọwọ yẹn bẹ ọwọ yìí bọ kọ onye hausa. ẹ eh? ká ká n tún ẹgbẹ́ n'obodo a ah. yìí nà máa hẹ̀ ẹ́. Ah mma ha nna ya asị bilivu na jizọs obinna ị chọghị a poor man forever gwekwe na onye ahụ isi ọmụnwa eh, ọmụnwa Chuka eh, emego m ihe isi mme eh, ibi na ọ ṅụ ha ncha kpọọ ya ọ dịbegharịzara kịta <laughs> ọ mbụrụ ya bịawa kama na ihe a bụ oge mụ na ndị mmụọ ji atụgharị uche kpọrọ ya bịa n'otu awa lotekwa ka onye ọbụla mara ebe bụ ihe je n'otu awa ka ọnụ ga-abịaru ebe a ọ dị mma ọ dị mma sa ụwa na-awakwa ụna agwago m ihe m ga-eme emego m ihe m ga-eme asịwakwa ngwa na-awakwa eweta m ego n'isi hei alụ mere makwa ọ dị ka ya bụ mgbe eluga aza nsa mgbe ezi si n'ụkwụ ụkwụ aga mgbe nwoke ji ife eji eke were aga aka m egosi nwa nwa nwa mpam nwa emusu akwụnakwụna na-etefegharị chuka n'ike aka m egosi ọnọdụ ị na-akọwa na chuka e, jụọ ọnụ o ji eri ji eri ede wee sị pụọ ya n'ụlọ nke na-ewutekarịcha mbụ na ọ dịzị ka gazi na mụ na nwa mpama a na-azọ chuka azọ ụlọ chuka ụlọ na ka nzipikwata na mụ na adabụrụ ya na ọ ga-ezugo ori ọ ga-abụ ndị ori a ga-agbagbugo mgbe ọ ga-ezu ya n'otufa n'osesi ga chụrụ ụmụ nwaanyị ejegharị ọbịa ka m pịkwatara mụ na nwa mpama nwa akwụnakwụna amụsu wee bịa ịzụ ya na m meghere ọnụ gwa Chuka nwa m chụpụ setịpụ nwatakịrị a ilo ife nwe isoje ịnọ ebe a gwazie ebe Chuka mere Chuka si mụ na papa si bịa e pụọ aka na-emekwa nke anyị pụọ Chuka ekirite wee kwa mụ na papa aka na akwapụ pụọ eze si bịa pụọ ọgwụ egbe wee chụọ ya ọsọ egbe egbe nkịtịkwa nkịtị nkịtị nkịtị hei mba ife a gbara aka a sị m kube enwe ife nwatakịrị nwaanyị a mme Chuka enwe ifeọma echi ụka chukwu ejiri anyị ya mana ama m na chukwu nnefe ada alara ụlọ a ọrụ nke bụrụ na naijiria ka ọ nọ ebe a egosi m chu akwụkwọ ebe akwa ụmụ okorobịa tie 12 iri na ịbụọ chuka egwela n'ụlọ m pụọ be ya m pụọ be ya ọ dị mma ka a na-ele ya anya

ha na onye iwe ya na uju njọ ka nwude enwude ama ma bịa aba ịba ya aba shut up mechie gị ọnụ odepik edebe nga ebe a ka ị na-eche ndị mmadụ ikwere ịrapụ hapụ ya n'ọdụ ka idebe mọnki ebe a na mọnki ka gị mmanụ kama mechie gị ọnụ ka ịkpọ onye mmadụ anyị na-akpọkọ nwaanyị paakị bụ akpa gị

nene ya nsị nene ya ụkwara enwere ihe nchọpụtara ahụ ka dịrị ya isi ada awa ya ọbara ya dị mma kama na mm, ofu ihe na-agbanwoju m anya bụ na mm, ka o si eku dị ka onye na-akwado ịnwụ anwụ isi na ọ gịnị mere ya dọkịta amakwa aga m be ya maka na onwe ebe mụ na ya kwesịrị ịga ka m bata mfụnụ ebe ọ dina na ana nkịtị nduzi na amaka nsi amaka ka ịvọ ọsịsọ na ọ na-adị ya ka mmụọ na-apụ apụ sika otu ọ ọka na-ekwukwa na ọ dị ka ụjọ ọnwụ na ụjọ ọnwụ na-atụ ya dọkịta ebe a ka m nọ ọsịsị ka mkpọtụ ya n'ụlọ ọgwụ nwekwa ya ọzọ Hmm. emesigo m ihe ọ bụghị obere ihe m ji chọpụta abụka ka maka na abụ m onye otu kristi ihe a bụrụ izizi anyị na-ahụ ọnọdụ dị otu a n'ụlọ a ọ bụ na ọ ya ekweghị mee enwere ofu onye ụkọchukwu a na-ada akpọta na-abịa ekpere ndị mmadụ ekpere mgbe ọ bụla ọ nọ n'ọdụ a n'ebe a mma atụ ka ya ka o ya ekpere Doctor, Thank you. Mm, so, you know. Ọmọ yẹn gẹ̀mẹ̀ gẹ̀mẹ̀ ọmọ yẹn gẹ̀mẹ̀ gẹ̀mẹ̀.